ụmụnne n'ime chineke udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime naijiria n'ime olọguru nke dị n'ime ibadan na oyo steeti ka ozi ọma si eru ntị na oge dị ugbu a ọzọ ka chineke meere unu ebere na mara karịsịa dị ka osikwesị n'ihi jizọs kraịst bụ onye nwanyị emem na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-atụgharị uche ịgụ akwụkwọ nsọ anyị ga-agụpụta akwụkwọ dịka oziọma jọn dere oziọma jọn isi nke asatọ anyị ga-agụ amaokwu nke mbụ nke abụọ na nke iri atọ na abụọ jọn isi nke asatọ amaokwu nke mbụ nke abụọ na nke iri atọ na abụọ ọsị jizọs ma jizọs gara ugwu oliv o wee bịakwa ọzọ n'isi ụtụtụ n'ụlọ ukwu chineke ndị juu niile wee bịakwute ya o wee nọdụ n'ala o wee na-ezi ha ihe amaokwu nke iri atọ na abụọ ọ ụnụ ga-amarakwa eziokwu eziokwu ahụ ga-emekwa ka ụnụ pụọ n'uru amen ka chineke were ebere na afọma ya goziru anyị okwu nke onye anyị nghọta pụrụ iche na ngozi nke so ya n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'iru na ntụgharị uche nke anyị nwere n'ụbọchị taa anyị ga ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ mara eziokwu mara eziokwu na bụ isi okwu akụkọ anyị n'ụbọchị nke taa mm, o nwere akụkọ gara aga asị na ndị obodo mba nke amerịka na ọ bụ na ha chọọ ndị na-arụ n'ụlọ akụ ha na ndị na-arụ na bankị na ihe ha ji amụgosi ha ka ha wee mara nke bụ ezigbo ụdị akwụkwọ ego na nke bụ e, nke bụ kantafit na fake bụ ha weta nke bụ nke ezigbo ahụ ha were na-egosi ha ihe niile dị maka ya ha gosi ha ọcha egosi ihe dị na ya amagosi ha ihe niile dị n'ime akwụkwọ ego ahụ nke ezigbo ka a ga-amụgosi ha mgbe ha bịa mụtachazie ofuma ihe ọma na ihe bụ nke ezigbo dị n'akwụkwọ ego ahụ mgbe ọbụla onye ọbụla ji wee weta nke ahụ abụghị nke ezigbo nke bụ fake nke bụ counterfeit gosikwa ha na onye ahụ ma obata ya ozugbo ozugbo onye ahụ amara na nke a bụ counterfeit na nke a bụ fake maka gịnị n'ihi na ejigwo nke bụ nke ezigbo wee nụchaa ya wee mugosie karịa ihe niile mgbe ọ bụla ọ na nke a bụ nke ezigbo nke bụ counterfeit na fake ọ mara gị ihe ndị na-akpọ spot the difference ọ mara ozugbo ozugbo o wee bụrụ ka ndị ụwa si ghọta nke ha na ụbọchị anyị nke taa anyị efuziri egwu ọgwara ọgwa dị iche iche ndị ozi na ndị ndị ndị ndị mmadụ ndị kpọrọ onwe ha ndị ozi na ndị ndu n'ime nke kraịst na nzukọ nke kraịst na-ekwuzi na-edi ozi ụfọdụ ndị mmadụ ụfọdụ ihe ebilite ọ bụkwa ihe gbasara oge nke anyị nọ na n'ihi na kraịst kwụsị na ọgwụgwụ oge na ụfọdụ ihe ebilite si na ha abụ kraịst aha mee ihe arịma na ihe ịrịba ama dị iche iche na ụfọdụ ya agbaso ha ma anyị ndị kwere na ya anya ndị nke ya jidesiri ike ka ihe ndị a niile gara ịbụkwa ihe anyị na-achụbiga ilezi anya na ụfọdụ ndị nọ ebe dị iche iche gasị gị na ha bụ kraịst gasị gị na ha bụ nke na-eme ihe arịba na-eme ihe ịhụmama dị iche iche ụfọdụ ya eme mmiri ọghọrọ mmanụ ụfọdụ ya echili akwa elu akwa ọcha aghọrọ nke ojii ma ọghọrọ nke na-acha mmemme ụfọdụ ya ebilite gwọọ mmadụ ọhịa dị iche iche ewepụ nke etinye ọzọ mee ihe ịrịba ama dị iche iche nke anyị na-afụkụzi ịndị a niile abụghị ihe gosiri na onye ahụ ji chineke mana onye ahụ bụ onye nke kraịst ebe anyị gụpụtara jizọs kraịst anyị bụ onye ji onye ya wee kwuo sị akwụkwọ nsọ megara n'ebe anyị gụpụtara mbụ ọ na ọ na-amụgosi ihe ọ na-ezi ihe ụfọdụ ndị mmadụ anaghị amụtazi eziokwu nke dị n'ime akwụkwọ nsọ ha enwekwuzi ihe efe iji aka ha agụ akwụkwọ nsọ ha enwekwuzi ihe efe ị na-aga mmụta nke baịbụl gaa na-akpọ baịbụl stọdi enwekwuzi ihe efe ị na-agụ nke ndị Igbo na-akpọ baịbụl kọmentrị ma expositions dị ebe dị iche iche gbasara baịbụl ihe ha nọ n'ebe na ha enweghị efe ha na-achụ ego na-achụpụga ihe akụ ike nke ụwa ihe ndị ọzọ dọbiteziri kụọrọ ha mmiri ha eburu luo ha eburu che na-etu aha ka ọ dị mba na ka chineke kraịst ji bịa n'ụwa ile anya na nzukọ kraịst ile anya na mgbe kraịst nọ n'ụwa tutu o bido ime ụfọdụ ihe ịrịba ama o yi ebu ụzọ kụzie ihe kụzie ihe mata ile anya ebe anyị gụpụtasị n'isi ụtụtụ na ọ bịa kụziere ha ezi ihe na ọ na-amụgosi ha ihe na-akụjuwe nwee ụmụazụ na ndị na-eso ụzọ ya ọ na-amụgosi ha ihe gbasara alaeze nke chineke ka esi ebi ndụ ka esi ekpe ekpere ka esi mmadụ na mmadụ ibe si adị n'udo na ịhụnanya ihe ndị a niile bụ ihe chineke kụziri mgbe nke ha nọ na ọzara chineke ji moses kụziere ha nghọta na ihe kwesị na ha ya eme dịka obodo dịka mmadụ dịka ihe niile nghọta na nkụzi eziokwu bụzi ihe ndị ụwa anyị achọzighị nazi ka ọtụtụ ihe ịrịba ama ihe agwara agwa na aṅụbiri atụjụ juru ụwa taa ji wee dizi ebe niile ma akwụkwọ nsọ mere ka anyị mara jizọs bụ eji ọnụ ya wee kwu ya si na anyị ga-amara eziokwu eziokwu a ewee mee ka anyị pụọ n'uru ọtụtụ imirikiti ndị mmadụ nọzi n'oru oru nke njọ oru nke amaghị ihe oru nke enweghị nghọta onye chineke na kraịst ya bụ ihe niile wee na-agakọtazi ọnụ na-agharịpụzi na-emebisizi ihe dị iche iche ọ bụrụ na enwe nghọta onye chineke bụ ịma na chineke nwere oge nke o ji eme ihe niile nke ya mkpụrụ onye kụrụ ka o ji aghọrọ ekuo mkpụrụ ọma ịghọrọ mkpụrụ ọma ọ bụghị ekuo mkpụrụ ube ị na-eche na iji aghọta mkpụrụ ọka ma mkpụrụ oroma ma mkpụrụ mango ọ dị eme etu a mana ndị na-agbazi egwu a na ndị ndị nduhi ya niile ju ebe niile na-emezi etu ọ isi wee bata ha emeghe nke a n'ihi na ha chọrọ iduba imirikiti ndị mmadụ n'ọkụ ala mmụọ bịanụ ka anyị mara eziokwu nke chineke nke si na akwụkwọ nsọ wee bịa ka anyị na-agụ akwụkwọ nsọ na-atụgharị uche nke ghọtaghị ejuo ndị nke matara na ma so gwa mmụọ nsọ nke chineke kpee n'ekpere mmụọ nsọ nke chineke asaghịre gị akwụkwọ nke chineke na-enye ezigbote mkpughe pụrụ iche n'ihi na onye ọbụ onye nke dere akwụkwọ nsọ a ọ maara nkọwa na ntọghịsi ya ebe ọ dị ukwuu chineke ekeghị mmadụ ka onye ahụ nọdị n'isi maka onye ahụ nọdị namaghị ihe amamihe si n'aka chineke were abịa ịgụọ akwụkwọ ilu ị ga-afụ nkụzi na nghọta nke na-esi n'aka chineke bịa nke nna na-enye nwa ya etu a ka chineke anyị bụ nna anyị site na mmụọ nsọ nke ime ya nke kraịst kwere na nkwa na a ga-enye anyị etu ka o si enye anyị nghọta na nkụzi pụrụ iche ị na-ajụkwa onwe ha ajụjụ sị ndị a niile maara eziokwu nke ime baịbụl na nke ime nke kraịst ebee ka ha si wee nweta ya n'ihi na ha nyere onwe ha na ịgụ akwụkwọ nsọ ha nyere onwe ha na inwe nghọta ha nyere onwe ha na ikpe ekpere ha nyere onwe ha na ịnọ n'okwu nke chineke n'ọkpa nke chineke mgbe dum na-anụ okwu ya ma gụọ na onweghị isi eba ifisi kano ifete kafanchan isi sokoto ifete port harcourt enweghị efe ị na-emezi mgbe ọbụla ijido n'ala adọbụrụ ya nye gị n'ike ibulo na-akpata na ụfọdụ na mmanụ ọnya nke pụrụ iche na-akpata na ụfọdụ na adahio na-akpata na ụfọdụ na bụrụzi ndị a na-egwuzi wayo mbụ ndị ndị e, na-akwụghị ụgwọrọgwụ adị ebe 'che iche iche ma nwanne nwoke na nwanne m nwaanyị gị na-ege ntị akwụkwọ nsọ mere ka amata anyị ga-amara eziokwu eziokwu a ga-eme ka ị pụọ n'uru chineke akwụgwọ ụgwọ niile nke mmehie anyị n'obe nke kalvarị site na nwa ya bụ jizọs kraịst ọ chọghị ka anyị nwụọ na ya ya ọ chọghị ka anyị nọdị na-enweghị ego ọ chọghị ka anyị dị na-enweghị amamihe ma ọ bụ na ụkọ na ihe ọbụla dị iche iche kraịst kwụsị na ọ gwụsịwo ị kraịst onye mere ihe ndị a niile ọ bụrụ ịnatabeghị jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta gị ohere dịrị gị oge dị ugbu a ugbu a bụ oge a nara mmadụ nke ọma ka ihurata isi n'ebe ọbụla n'oge dị ugbu a ka anyị sọpụrụ chineke ka esi a na-ebiawo ịnara amara nke wenyere n'efu ka ị nwee amamihe na nghọta nke pụrụ iche nke eduba na ndụ na ndụ mbibighị ebi hulata isi n'ebe ọbụla n'oge dị ugbu a ka ekpere chineke onye nwaanyị na chineke lee ndị oriri ndị a ndị nke hulatara isi na ịnara gị na amara nke nyere n'efu mere ha ebere kagbuo onye afọ ha akwụkwọ nke ọnwụ debanye afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka abụ ndị ya eketa oke na ụwa nke a na ụwa nke kaja bịanị nye ngọzi gị n'iri si ha nke pụrụ iche ọ bụla dị inwe nghọta na mmụta nke akwụkwọ nsọ gị karịsịa ka a ghara ịdaba na ọnwa na mmehie nke ọnwa nke ugbu a mere ha ebere n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị eme gị onye meworo nke a ekele dị chineke n'ihi na enwetago ndụ ọhụụ jidesi na ekpere na a na ife chineke ofufe matani na okwu a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akara ndị Baptist Mission nke mba Afrịka gbara gburugburu unu nwee ajụjụ ma akọ mgbaama ma ekpere unu ga-enweta na igwe okwu 08056719493 ma ọ 081 329 00111 ka chineke gozie unu gọzibikwa unu oke n'ihi aha jizọs kraịst bụ onye nwe amen